ebe anyị daalụ nọ afọ bụ Dr. ụzọ dị abụ m ife a na-akpọ pediatric infectious disease specialist na Louisiana United States ife ndị infectious disease dị ka m na-alụ bụ na anyị nwa na-agwọ ọrịa na-efe efe dịka ọrịa anụnwa na-akpọ COVID-19 na-enye nsogbu nkịta achọrọ m ime vidiyo anụwa ka m wee nyere ụmụnne m aka ụmụ Igbo ka fa wee ghọta fe gbasara ọrịa anụwa. Ah, maka na from ife nna na ọ dịka ụfọdụ n'ime anyị ekwenyechara na ọ ya dị ụfọdụ aghọtasịrọkwanụ ife fa nwee ike ime ka fa wee gbochie onwe fa biko gbaghara ma na-emesi English na Igbo na ife nna chikwu nkịta ife nchi ikwu na mbido bụ na ọ bụrụ na onwe ndị ka na-asị na ọ ya adịrọ ka na na-asị mebi na efe afọ jula afọ ji ka e wee tisasị obodo ka e wee nweta ego from gọọmenti achọrọ m ịbụrụ na ọ bụrụ eziokwu na ọrịa anụnwa ọ dị real ebe a nọ na Louisiana ọtụtụ n'ime ndị mmadụ bụ ya ụfọdụ anwụgokwanụ ejigo m anya m na-abụfu ndị bụ ya mụ na afụgo ife ọ na-eme na Amerịka ndị na-anwụ ndị bụ ya dịka aja nọ n'ala so ọ bụrụ asị so biko ọ bụrụ na ị ka na-enwe daut ife izizi ị ga-eme bụ uh, believe me ma nsị na ọrịa anụnwa ma ọ dị real Um, kedụkwanụ ka ọrịa si wee wee bido onwere onye ma anyị ma na o si china wee pụta wee gazuo obodo niile pụta anyị amaghị exactly feme na china ndị a na-akpọ researchers ka na-enebanye anya na ya ka famalụ nafa ga-achọpụta ka o si wee bido so ife anyị ma kịta bụ na na ọrịa anụwa si from bats ife a na-akpọ ụsụ ọ virus ụsụ na debu but ka o si sizie n'ụsụ banye na, na human beings nwere onye ma kedu ka o si efe um, ị nwere ike ibute ọrịa coronavirus a from onye bu ya um, ọ dị ụzọ na-abụ ndị bu ya si ya ndị ọzọ ife izizi bụ ife anyị na-akpọ droplet spread so ife droplet spread a niile bụ na onye bụ coronavirus a oge ọbụla o kwuru okwu na ụkwa ụkwala ma ọ snezie ma ọ zee uzele asọ mmiri nwere ike si ya n'ọnụ pụta ma ọ pụta ya n'imi a na-akpọ droplets n'oyibo virus ahụ nọcha n'ime ya so ịkwụdebe onye anwa nso within 6 feet anyị na-ekwu maka ị na-anụ maka 6 feet oge onye ọbụla kwuru okwu ma oze ozele ma okwu ụkwa na ịnọdụ within 6 feet asọ mmiri anwa nwere ike ọ dakwasa gị n'ọnụ dakwasa gị n'anya takosa binini moikulia lume kinye kume nino around six feet so onye ụzọ ofu ụzọ esi ebute ya nke na-akpọ kọntakt ife kọntakt a minil bụ na onye nwe coronavirus ahụ ọkwa ụkwala ma ozuzele ee onye ụkwala n'aka ya virus ahụ anụ ya n'aka gị na onye aka virus ahụ esi n'aka ya gafere n'aka nke gị ya gị aka n'anya gị ma onye gị mgbe gị virus ahụ abanye gị n'ime ahụ kọntaktị ah, ahụ m ịnụkwa na onye anwa bitu ihe dịka tebụl ma oche ah, ma pen ma kọpụ ma efere jewalụ gị nwa bịakwa bisa efe ndị ahụ aka ịkwọrọ aka gị ewelekwa ah, aka ahụ metụ ọnụ gị ma metụ imi gị isi otu anwa wee bute ya virus a ọ na-efe nnukwu ofufe and ọ na-ebite aka n'elu plastik ma igwe o nwere ike ịnọ na plastik mụọ igwe for to 3 days so e nwere ike onye metụchalụ plastik ahụ aka ma igwe ahụ aka ejewalụgo ịmarọdị ịbịa echi ma nwanne echi ịbịa bisie aka isi otu anwa wee bute ya so otu anwa bụ ụzọ na-abụ anyị ma o si efe for now ọ mgbe ụfọdụ na-ajụ ajụjụ si ọnọdịrọ airborne ife a na-akpọ airborne bụ ah, ah, na ikuku nwee ike kulu virus anwa kutee ya aka kufee na 6 feet anwa anyị na-ekwu maka ya so enwee ike gị nwa anọdụ nọte um, aka na-agafe ikulu ume onye anwa bụ ya kusa wefe na-akpọ airborne a ka na-edebanye anya mana anyị enwebeghị proof na na inwe ike ibutenwu ya otu ahụ fụnahụ ibute coronavirus kedu ka ị ga-esi ma na coronavirus na-aya gị ma arụ ya gị ife nchọkwu na nghọta bụ na otu coronavirus si ahịa ndị mmadụ ọ dị n'iche n'iche ụmụ ndị bụ coronavirus ka dị egosi any signs or symptoms if anyị na-akpọ signs or symptoms n'oyibo meaning na ha ga na-agagharị arụ dị fa ịmara na fa bụ coronavirus anụ ụmụaka ka ọ na-emekarị otu ama ụmụaka ọtụtụ ụmụaka bụ ya arụ dị fa fa na-ebuwele ya na-efesa ya ndị ọzọ nwekwazị ndị ọ ga-abụ ha nwee coronavirus fa enwebe arụ ọkụ ụkwara ime ime akpọchie fa ka onye na-enwe cold ma akpịrị a na-egbufa mgbu fanụ asọ ọ na akọfọ ụkọ mgbe na-egbufa mbụ. ụfọdụ na-enwekwa arụ mgbu ọ dịka onye na-achọ inwe malaria ọ nwekwazi ndị si na arụ mgbu anwa ma ọ dị so bad nke bụ na isi ezigbo isi na-agwafa onufa azụfa na-egbu ezigbo mgbu kalidia ụdị mgbu mmadụ na-enwe ma onwe malaria mana onwe ndị ọ ga-abụ ụmụ ife nkwụ mee fa fa gbakee within a week fa fa recover fa gaa leba nwekwazi ndị eh, ọ na-eme efe dị more serious ife anyị na-akpọ pneumonia anyị nwebe pneumonia nwere ka ị ga-esi ma inwebego pneumonia bụ iku ume a na gara arụ ma na-eku ume na-eku ume ọsịsọ so ndị ahụ bụ ndị eh, ị ga-ama na coronavirus nke fa adịgo serious ana ụdị ndị a ka ọ ga-abụkwa fa Eh, na-ekuo na-afịa ha wee bụrụzie afa jee n'ọgwụ n'oge etere e aka fa nwụọ ndị coronavirus na-aka enye nsogbu ndị ọ na-aka eme enwe pneumonia ma ọ bụ ha enwe eh, eh, iku ume nsogbu nke bụ na fanwụzia na-abụkarị ndị agadi ndị dị above 65 especially ndị dị above 85 ọ na-enweta fa ọfụma ndị ọzọ na-enyekwa nsogbu bụ ndị buru ezigbo ibu ndị dị obese ndị nwere hypertension ndị nwere diabetes ndị nwere any heart disease ma kidney problems um, um, ma ndị nwere cancer um, ndị a bụ ndị ọ na-abụ fa ife ọ na-enyefe ezigbo nsogbu ọ na akụtụfa nke bụ na fa nwere ike fa o nwekwazi ụdị ọda uh, signs ọ na-enyekwa eh ọtụcha common mana ụfọdụ ndị na-enwe ya na-akọmplen kwa maka ya mana achọ nke malụ maka ya ada ama ụfọdụ na-ada asị na ịnụ isisi na fada anụchazi isisi ọfụma na fa nwee eh, coronavirus anụwa ụfọdụ abụrụkwa na fa na-eli nri nri ada atọzife ụtọ mana fa da etesizi ife fa na-eli o ah, nwekwazi ụdị ọya ndị ọzọ ah, na-afụ mana ọ dịrọ anyị na-afụ from this virus uh, ife dịka heart failure or shock ọ na-emekwa ụfọdụ makwa ndị na-eme ndị ọ na emefa fa na-agbọ agbọ afọ na-asafa nwee ka ọ bụrụ dị sọ ife ama ka ọ na-emefa just ịgba agbọ na afọ ọsịsa ife anyị na-akpọ meningitis ya abụ infection ahụ banye gị na brain ọmụgwọkwa uh, ndị coronavirus si otu ama uh, wee mee Um, ọzọ abụrụkwa eh, ife a na-akpọ rash ife abụkasịa gị n'ahụ uh, ụfọdụ mkpụrụ aka fa ma mkpụrụ ụkwụ a na-acha red na-afụfụ ụfụ uh, mana ndị nke m kwuru n'ikpeazụ adịchabere kọmọn ife ka wee dị kọmọn bụ arụ ọkụ ụkwara uh, akpịrị mgbakasi ma akpịrị ịfụrụ ụfụ arụ mgbu isi ọwụwa pneumonia